ụtụtụ ọma a sị nkachi taata bụ eke ketala anyị ihe ọmụmụ ọdịnala Igbo taata bụ eke anọ na be nna wee na-alụ ọrụ mana a nwere ihe vidio nsi ka m mee ka m wee correct ya som people maka na ọ nwere ndị ah, because of their ignorance wee na-adanye n'aka ndị nwere anya ukwu ife ha na-achọ ọbụdụ anyị esi nata mmadụ ego hmm? akwụkwọ dual forces my people na-ata ahụfụ na-ana iyi because of their ignorance and o nwere ndị na-eji mindset ndị ụka oke ọbịa wee bata n'ọdịnala lụtakwa na ihe ọbụla imelụ hmm, wee ghara ibube buru n'obi ka iduhie mmadụ ụzọ lụtakwana ọnala ka ị na-azụ ụkwụ ihe na-achịkwa n'ụbọchị taata bụ gbasalụ reincarnation na onye ụwa ụfọdụ ndị mmadụ na-akọ ndị mmadụ na-etinye ndị mmadụ confusion n'isi na-agwa ha na chi onye ụwa dị iche chi mmadụ dị iche but the primary reason o ji ekwu ihe abụ ka o wee nataghị egosi si na ọ ya efe iri chi gị wee nataghị ego na ọ ga-efe iri chi onye ụwa gị mụrụ anya ka azụ ihe na-achọ taa bụ every human spirit will number of time allocated to each spirit to be here on earth and mature and live a life worthy of emulation ka o wee sonye n'ọkwa ndị nsọ ndị ọdịnala Igbo na-akpọ ndị ichie however nobody will live it in one single earth life ị nwere ike ịbịa na nke a bie 100 bịa ọzọ bie 120 bịa ọzọ bie 80 chie achieve perfection once you achieve perfection bụrụ onye ichie you will stop reincarnating that a soul is reincarnated, meaning that that soul have, is not yet perfect. Onya batana onye wage is not among the indichie. Do you get? Chionyo wage is not among the indichie yet. However, reincarnated nọ the last reincarnation spend the for now or achieve perfection mini long ọ ga-anọ on earth ọ na-erincarnate na-abịa na ana if at the last time enyere ya o wee bụrụ na akafarịrị ya nwante na ọ dịbere ọcha itozu iso n'ọkwa ndị ichie the person will face total disillusion person, some of them can be demoted to become trade or whatever, but they will no longer be human. You get now, but Therefore, what you need to do is some experience in the spiritual will bear in his earthly life onye agbata na mmadụ niile nwere ike amụghọ bụ the same age mana o nwere ndị ka nwee amamihe o nwere ka nwee nghọta o nwere ike ọnwụnọ because of nghọta o nwetago na his previous earth lives ga-eme ọ dị more spiritually stronger or knowledge

money reason either. money. But not come again. Be wise. ihe kpatara reincarnation na mmadụ enwere ike ịmata onye ọ except people ndị e few knowledge esp lota their previous earth life because na storage wu memory a na-asọ ya bụ na brain and that brain faced decay ụbọchị e nyere whether previous professor Odikell, my brain. The only impression, whatever experiencing when a previous at life, the only premature mark, Ojelo, that bear in your soul, your spirit, is what you will use to reincarnate in your previous, in the next at life, but not academic knowledge. Mm, but academic knowledge, a story and a brain, and that brain is so that that uh, earthly clock, okay, decay, that vessel water, you you reconnected with another fresh body and fresh brain. Kpata anụ nwere ndị nwere ike ịbụ na ha bụ nwoke n'ụwa mbụ bịa na nke abụrụ nwaanyị because nwere onye ahụ nri iyi onwe ya wee sị na ụwa ọzọ ya ya bịara ya abụ nke and the person have been longing towards passive thinking understand so all all incarnate ọ bụrụzie another set of iwu nwoke ọ bụrụ nwaanyị then mana ihe kpatara na ọ ma erotazi onye ọbụ ọbụla brain ebe a na-astọ amamihe so na ihe detail nọ however o nwere few individuals, few individuals be very mature spiritually some of them can be review a little of who they are in the previous state life or special grace so mana ihe na-achịkọwara gị bụ reincarnation is real don't joke with it and don't allow anybody kpọtuo onye ụwa gị afta ka ịkpọtụchachi onye ụwa gị believe in me many other work you can do it yourself don't allow anybody to be making you ịkpọtụwara chi onye ụwa gị any other job 70% of what ordinary work you can do it yourself trust me if you don't understand what I said, whatsapp me 0805 7837 672 Ugochi search it on social media on Facebook. Kanya le gaka. Ki we puti ya ki kusi amado kusi ngore gen. Eh? Dalo no.